music on DavePlay.com. ị na-akpọ onwe gị nwafọ igbo n'ịfụrụ igbo n'anya mana gị na nwanne gị mekọ ile omemisedio ịkpọrịrị onye aba aba abakeleke isi n'osi nsụka ọ bụ onye ime obodo ewuta ntị gị ọfụma na bụjitani wee bịa bịa n'ihe onye si gị kwuo ịbalụchi ego oche onye ntịsa adị igbo chụba gị ọsọ ọkụ igbo na onwe gị nwafọ igbo n'ịbụrụ igbo n'anya ife onye mbise ibido alimogbe ibido esitọba onye mbise batabe agwọ batabe ibulu ụzọ tụba onye mbise tupu ịtụba agwọ ya yi ụjọ dị n'ọfụma ịchakike dị dara ehe ha ya dị onye si gị kwuo ihe ịbalụchi ego ọdị onye ntisa

ọnwụnwa na mụjitara bịa bịa onye si gị kwuo ndụ onye

nchakebe okwu gị ka na-akpa ọzụkwa n'ike ịma na okwu na-abụ igbo bụ eziokwu ịma na onye welụtị ya ntịsa melụ n'ala igbo ije dị siri ike alụlụ dị na nwunye n'ala igbo ụfọdụ siri ike ewuo maka gịrị ndị okenye ajụrụ ada karịa ụfọdụ na-agụ ụmụ Aka ọ chọrọ ọgọ ndị Ebonyi, ọ chọrọ ọgọ ndị Enugu, aka chọrọ ọgọ ndị Abịa, ọ chọrọ ọgọ ndị Imo steeti, a chọrọ ọgọ ndị Anambra. Ibe ọ bụ nkewa, onye n'ụcha si ka m Ya Ya ni onye si gị kwuo, ịbalụchi ego onye, onye ntisa. ọnwa

ọfọ ugonia na ogidi chairman ceo no linton group of companies yo linton hotels foundation linton care onye bụ lebu n'obusigo tuto nwoke afọ ọma na ka anyị je nụ ndị ọba m gp rs ndị ọba niile akpala akpala ya onye nwere ihe nwere na n'ebe ọ na ịmenwụrụ ihe ezi oyi ọsọgburu kelenu mgbakamba chifilọsọs ike gwọnụ ezọgbọgọ n'ọsọgburu ebube chukwu sọ nke izizi n'ọsọgburu ọgaranya na-atụ egwu chukwu ezi oyi mekene ojunu kemọgọ odide onye gwanne ya na onye nwere dị n'ogwere na mmadụ oge

Kukosi beba Nore wale madu ya. music on DavePlay.com.